ibe m bụrụ na igbo be anyị na-agbatọjuzi m anya ibe m bụrụ na igbo be anyị na-agbatọjuzi m anya onye eze jizọs wee isi n'ihi akpọlite mmadụ asaa ndị nwụrụ anwụ isi n'ihi akpọlite mmadụ asaa ndị nwụrụ anwụ afụrụ na ịntanetị nna m nwere jezi ije ndị igbo be anyị o ka ba jee jụọrụ m onye amụma na-asụ uchuwe ka ha jụọrụ nya ajụjụ ka mmadụ ọ igbo ka ọ ṅụrụ were kwue ejecha ba anata uruowe si na ọṅụ ihe igbo ngwere si ibe ji ajụkwọrụ nne ajụjụ o merụbụrụ nkwụ ka a ṅụcharụ kwuo o were na ọṅụ gị nkwụ ngwere si ibe kabado ikwarụ nya ka ejene na o mere nwe ka o si were dị nya ka o rukwara ụnya gara aga mbụkwa ebe onye mụma jizọs na-eti na ọ dị akpalite ozu mmadụ asaa ha ndị dị na mọchụarị leka na ọ ya ha ngwere jụrụ ajụjụo ibe nna ajụ ajụjụo kedụ izi ibe mere igbo ji eji chukwu egwu egwu ka anyị chebenụ ọkwa 28 ye 28 ka o kwuru o ji adị mee jenụwarị ọ bụrụ na o 28 ye ọ bụrụzie na onye amụma na-asụ uchu emenwuzighị ihe kedizi ibe je eme kedizi ibe je eme na o menwuzighị ihe kedizi ibe ya eme nụ? onye amụma jizọs ka njụkwa ama ajụjụ ọ bụrụzie na imenizighị ihe ọ bụ na o 28 akọba ibe ọzọ kedizi ibe je eme na imenwuzighị ihe kedu ihe ndị be anyị ji necha anya wee kparịba chukwu kere anyị o wee kparịba kere anyị o ọ bụrụ na onye ka na-asụ ụchụ bịara kpalite mmadụ asaa ndị nwụrụ anwụ efebezie nye ka chukwu mana ọ bụrụ na omenwukwo ihe okwe gwara anyị kpari na onye tere mmanụ o okwe gwara anyị anyị ekwukwo n'okwu banyere ndị etere mmanụ o kedu ka onye amụma na atụ ụchụ si wee birie si ya ji akparị mmadụ asaa ndị nwụrụ anwụ ndị dị na mọchụarị ndị edegoro aba na-eyi akwaba akwa ka ọ dị niile ọya dị n'iwere mee igbo kparịba n'ụnụ chikere anyị o igbo emebe chikere anyị iwe o igbo emebe chikere anyị iwe o ha riri egbu m ọ na ọ ya onye nwụrụ anwụ osi na ọ ya onye nwụrụ anwụ ọ kwuru na ọ ya onye nwụrụ anwụ eso mfụ na 28 ọkpọlite onye nwụrụ anwụ jenụwarị ndị igbo gboo na-enwe ka esi ekpere chukwu ebe n'ebe egbukwenu ebe n'ebe egbukwenu ebe n'ebe egbukwenu ebe n'ebe